make me a vessel. Brothers Vessel Classical Academy, Primary Section. On the roll. ndị anyị ji eme ọnụ anyị abịakwala ọzọ n'oge nkụzi na ọmụmụ asụsụ Igbo n'ụbọchị taa isiokwu anyị ga-eleba anya taa bụ edemede ụlọ akwụkwọ anyị isiokwu anyị ga-eleba anya bụ edemede ụlọ akwụkwọ anyị cheta n'oge gara aga na anyị mụrụ maka ihe ndị dị mkpa mgbe a na-ede edemede anyị kpọpụtara ihe ndị dị mkpa aka ma ị ka na-echeta ihe ndị ahụ tupu anyị aga n'iru na nkụzi nke taa o nwere ihe ndị kwesịrị ibu n'uche e nwere ihe ndị kwesịrị ibu n'uche anyị ga-enweta na ngwụcha ihe ọmụmụ a ihe ndị ahụ bụ nke mbụ na ị ga-enwe ike ịkọwa usoro esi ede edemede dịka nwata akwụkwọ ị ga-enwe ike ịkọwa usoro esi ede edemede mbunuche nke abụọ bụ na ị ga-enwe ike inwe mmasị n'ide edemede ụdị edemede ọbụla a sị gị dee ị ga-enwe ike inwe mmasị ide edemede ihe mbunuche nke atọ bụ na na ngwụcha ihe ọmụmụ a na ị ga-enwe ike ide edemede dị mfe banyere ụlọ akwụkwọ gị ị ga-ede edemede dị mfe banyere ụlọ akwụkwọ gị ọya gee ntị nke ọma dịka anyị na-amalite ihe ọmụmụ a ọ bụrụ na asị gị dịka nwata akwụkwọ na gị dee edemede banyere isiokwu ọbụla e nyere gị e nwere ajụjụ ndị ga-enyere gị aka ide edemede gị nke ọma e nwere ajụjụ ndị ị ga-asa ndị bụ ịsachaa ya ya ọ bụrụ ihe ndị ga-enye gị ihe ndị ị ga-eji lekwasị anya dee edemede gị nke ọma gịnị bụ ajụjụ ndị ahụ nke mbụ ka anyị were ya na asị anyị dee edemede maka ụlọ akwụkwọ anyị dịka isiokwu anyị siri dị anyị chọrọ ide edemede maka ụlọ akwụkwọ anyị ọ ụlọ akwụkwọ gị nke mbụ ị ga-ajụ gịnị bụ aha ụlọ akwụkwọ gị ọ bụ ya bụ ihe mbụ ga-abata gị n'uche i ha na isiokwu gị bụ ụlọ akwụkwọ m ihe mbụ ga-abata gị n'uche bụ gịnị bụ aha ụlọ akwụkwọ m gịnị bụ aha ụlọ akwụkwọ m nke abụọ kedu ebe ọ dị kedu ebe a ga-ahụ ụlọ akwụkwọ ahụ nke abụọ ọ nke atọ olee ihe ndị a na-ahụ n'ụlọ akwụkwọ gị Olee ihe ndị a na-ahụ n'ụlọ akwụkwọ gị? Nke anọ, kedu ihe ndị e ji mara ụlọ akwụkwọ gị? Kedu ihe ndị eji mara ụlọ akwụkwọ gị? Ihe ndị a bụ ajụjụ ndị bụ ịsa ya ga-enwe ike dịka nwata akwụkwọ dee edemede gị n'ụdị o kwesịrị hazie ya n'usoro otu ọ ga-adị mma na ntị. Ka anyị gaa n'iru. Ugbu a anyị chọrọ ide edemede maka ụlọ akwụkwọ gịnị bụ aha ụlọ akwụkwọ gị gịnị bụ aha ụlọ akwụkwọ gị cheta na mgbe ị na-ede edemede n'ihe mbụ ga-abịa gị n'uche bụ ihe mbụ ga-abịa gị n'uche bụ isiokwu enyere gị isiokwu enyere gị ka ị ga-ede maka ya ị gaghị ahapụ isiokwu enyere gị gaa dee isiokwu ọzọ dị gị mma dịka ị na-akwado maka ule slat ị ga-agbadosi ike leba anya na edemede ọbụla e nyere gị dee isiokwu ahụ kpọmkwem nke a sị gị dee maka ya dị dịka n'oge e nyere anyị isiokwu gịnị bụ isiokwu ahụ ụlọ akwụkwọ m dịka ị ga-ahụ ebe a ụlọ akwụkwọ m nke a bụ ọmụmaatụ edemede na ngwụcha ihe ọmụmụ anyị ga-ede edemede nke aka gị mana ka anyị were nke a dịka ọmụmaatụ chetakwa na m gwara gị n'oge gara aga na ị chọrọ ide edemede ị ga-ede ya na nhazi na nhazi dịka usoro ya si dị nke mbụ ị ga-ede ga-enwe mkpụrụ abịa ịdị nke nnukwu nke a na-akpọ capital letter n'asụsụ bekee ka anyị gaa n'iru lee ọmụmaatụ nke aha ụlọ akwụkwọ m bụ The Masters Vessel Classical Academy ọ dị na mpaghara Ụmụahịa a na-akpọ Azikiwe Road a ga-ahụ ọtụtụ ihe n'ụlọ akwụkwọ m e nwere ụlọ buru ibu ụlọ a nwere nkeji abụọ ma ewepụ nke ala n'ime ụlọ a e nwere ebe ndị praịmarị 1 na 6 ọ praịmarị 1 ruo na 6 nwekwa ebe ndị nọzrị na-anọ praịmarị nke mbụ ruo na nke isii nwekwa ebe ndị nọzrị bụ ndị ọta akara ebe ha na-anọ anyị nwere ọba akwụkwọ nwekwa ebe ọmụmụ kọmputa anyị nwere obosara ala maka igwu egwuregwu e nwere ọtụtụ ihe ndị ọzọ mere ka ụlọ akwụkwọ maa mma nke ukwuu ma dịkwa mma ile anya ndị nkụzi anyị bụ ndị a zụrụ nke ọma ụmụ akwụkwọ anyị bụ ndị eji aga mba ụbụrụ ha na-aghọ nkọ ha nwekwara ezi agwa bụrụkwa ndị na-atụ egwu Chineke aha onye isi ụlọ akwụkwọ m bụ Maazị Oke Okorie ụlọ akwụkwọ m enwetala ọtụtụ ihe nrite site n'ịsọ mpi ha na ụlọ akwụkwọ ndị ọzọ nwere ebe ọtụtụ ndị ọzọ enwetakwala ohere ịgụ akwụkwọ n'efu n'ụlọ akwụkwọ sekọndịrị N'ezie, ụlọ akwụkwọ The Masters Vessel Classical Academy gasịa ndị ọzọ esotere. Nke a bụ ọmụmaatụ edemede ụlọ akwụkwọ. Nke a bụ ọmụmaatụ nke mụ. Ama m dịka ị nọ n'ụlọ gị na-ege ntị na-elekwa ihe onyonyo a na ị ga-ama otu ị ga-esi dee edemede nke gị hazikwa ya ka ga gaghachikwa na mbido ihe ọmụmụ a. Dịka m kwuru na mbụ asị m dịka m kwuru na mbụ a sị m na isiokwu anyị bụ edemede ụlọ akwụkwọ m dịka m kwuru na mbụ a sị m n'ụlọ ị na-ede edemede na ị ga-ahazi ya n'ihe ọbụla nke ị chọrọ ide maka ya idechaa ya tupu gị wepụtakwa ihe ọzọ ị ga-akọ maka ya dịka ile ile n'ihe ihe edemede nke anyị dere ugbu a anyị bụ ụzọ dee aha ụlọ akwụkwọ anyị anyị dee ebe a ga-ahụ ụlọ akwụkwọ ahụ anyị abịa dezie kọwaa otu ụlọ akwụkwọ ahụ dị otu ụlọ akwụkwọ masta anyị na-ekwu maka the masters vessel classical academy ọ bụ maka anyị na-ede maka ya gị bịa kọwaa otu ogige ya dị gị bịa kọwazie otu ụlọ akwụkwọ gị dị kọwazie ihe gbasara ndị nkụzi kọwakwa ọtụtụ ihe ndị ọzọ a ga-ahụ n'ogige ụlọ akwụkwọ gị ị ga-enwe ike dee ha niile n'usoro n'usoro nke a na-akpọ paragraf n'asụsụ bekee kọwaa ihe ndị a ga-ahụ n'ime ụlọ akwụkwọ gị kọwaa otu ma ọ nwere obosara ala ebe a na-egwu egwuregwu ma o nweghị ọ nwere ọtụtụ ihe ndị ọzọ ị ga-ekwukwe maka ụlọ akwụkwọ gị e nwere ọtụtụ ihe ndị ọzọ mere ka ụlọ akwụkwọ gị dị iche n'ụlọ akwụkwọ ndị ọzọ ọ bụ ihe ndị a nke a na-ele anya dịka nwata akwụkwọ na ị ga-ede na ị ga-ede ma enye gị isiokwu dị otu asị gị dee maka edemede ụlọ akwụkwọ gị gị kọwaa ndị nkụzi gị ma ọ bụ onye nkụzi nke na-akụziri gị nwa na klaasị gị kọwaa ihe ndị ọzọkwa ihe ị ga-echeta maka ụlọ akwụkwọ gị cheta na mgbe ị na-ede edemede gbasara ụlọ akwụkwọ gị na ị ga-enwerịrị enwere ike asị gị na gị dee ahịrịokwu iri maọbụ ahịrịokwu atọ maọbụ ahịrịokwu iri na ise nke a dabere na ole a sị gị dee gị jiri ụtọ ahụ dee ya ị ga-enwekwa ike na-eso usoro ndị haziri edemede si gị soro dee edemede gị gị sokwara dee ya otu ahụ a sị gị siri dee ya enye gị isiokwu dee isiokwu ahụ kpọmkwem akwana aga dewe asị gị dee edemede ụlọ akwụkwọ gị ga-ade edemede ahịa maọbụ edemede ụlọ gị ị ga-ejichi ike dee ihe ahụ onye nyere gị ihe asị gị dee ọ bụ ihe anyị na-ekwu maka ya dịka anyị na-abịa na ngwụcha ihe ọmụmụ a ugbu a m na-enye gị ihe omume ihe omume a dị mfe dee edemede ahịrịokwu iri gbasara ụlọ akwụkwọ gị dee edemede ahịrịokwu iri gbasara ụlọ akwụkwọ gị dịka mma na ị ga-aga n'ihu ịgụkwa ederede a ọzọ ka ị nwee ike mara ihe ndị ị ga-eji nyegere gị aka ide edemede nke gị cheta na mgbe ị na-ede edemede ị ga-ede aha ihe ị na-ede maka ya ị ga-ede ebe ihe ahụ dị maọbụ ebe a ga-ahụ ihe ahụ ị ga-akọwakwa ọtụtụ ihe ndị ọzọ ịma banyere ihe ị na-edebaka ya dekwa ma ihe mere iji hụ ihe ahụ n'anya dịka ohere anyị si dị anyị gaghị enwe ike ịga ịkọwa achịcha ihe niile otu o kwesịrị mana dịka nwata akwụkwọ ka nọ na ụlọ akwụkwọ nke dị ala ama m na ihe obere a na-ga-enyere gị aka ide ọ dịkarịa nta ahịrịokwu iri na ise gbasara ụlọ akwụkwọ gị ka ọ dị na mgbe ọzọ anyị ka ga-ahụkwa abụ m onye nkụzi unu oke Okiyi ka emesịa